nke meghara ịgbankwụ enyi nwaanyị nke ụtọ na mba ụre da nke tụtụ ka iwu n'uhu mkpụrụ ifi na mba mmiri ihe kwa eweshi n'iwe nnọ eweshi n'iwe mma na ịwawo ịchọ na ịwara ịchọ na ịwara otu otu ịdọ ịnị ka ịbịa n'otu mmanwụ ọlaga ikpe ikpu n'isi maka itekasịrị nke aka n'ihu onye na na mba we na mba na mba e, e, jewa anya dịka ka kpurukpurukpuru ga ndị mmọnwụ mọmị kpuru isi wetechete megodoge m ịmana ọbịa ibe na-ewu ibe ndị mba mmerụ na eduru ofu gefu ndị mba eduru eh, m gee mba gefu ma mm. waa anya dịka m akparịsị m tankị ha mkparị m ha ịkparị m onye na-akparị m ngwa na enyekwa enyo nke igbe eze mụrụ mma ijide onwe ya ihu nwata m ejide onwe ya ihu na m ọtara ya n'ife ndị ngị kwụta na nwata amụrụ ibe anyị bụ onye jide onwe gbanwe otu ote na ote na ma ntị ma akpa akpụrụ ọhụụ nwere ote ife ndị ụdị ụwa ọdịnala Adamle. Adamle. İçi benim ağrım. Abukun. İçi benim abgay şekerim var. O kadar var yıkmak. Adamle bu. Adamle bu. Adamle bu. Gelin baba. Mama na go. Afumay kamin. Afumay kamin. Afumay kamin. Afumay kamin. Afumay kamin. Afumay kamin. eu a Thank you. Hi, Anayo. <laughs> Anayo. Mama. Bia, bia, bia, bia, bia. Hi. Oh, wow. Thank you, thank you, thank you. It's not good. Thank you. Mana maka ibiku. Kangoro. Kenna. Wow. Hi. Ime ishi o. Okay, <laughs> mama. Na mba ebe ishi wa. Mmadụ shikwa gị no. ishi a thank you. Ọ sị thank you, ishi a no. Ama mmadụ nje. <laughs> Kedu ebe dị e mmadụ, O jejere ikuta mmiri. Se <laughs> nchukwu anwụ. Ọ bụ otu otu edo si na mba wa. Ka omite kasị n'ivu gada anọ nja. Ma nke ịgba na ọkpa gị ndị mgba. Ha ha Ọ bụrụ ịgbagotego mbara. ebe ahụ. na ire nene m gị na aṅụrị obi anwa na-asa ọ dụkwa ibe mmadụ eje nwee m so otu ọm ịdụ nte otu ije bata chekwa asa mfe arụ chekwa jee fuchasị ibe ọm itere n'ivu nte jee fuchasịa amụ e nga ọkụ n'ọkụ ịmụ ewe ọkụ vechasịa wee ji na ha enụ me njive wee ji fomeji na mụ mere gịnị n'ivu ọm ebe a kasị n'ivu na-emechu m ifu si mụ na mechu ifu ha Mama ikwuwekwa ọrụ. Ọkwere m ife ṅụrụ. Isiri agwa ịmụtụ dị ọma. Mụ bụ nne wa adụm a. Ọ bụgodụ ka m merụ. Ọ bụgodụ ka m na ejike m ka ibe m shi ejike na mba. Ya bụ ihe m merụ. Ọ bụgodụ ka m merụ. Ị ga-ejichi na ị ga-efu m eji. Ị ga-amụ m ọkụ. Ọ bụ ụlọ m ekene ebe a. je ụnụ jefucha. Jikwa vucha ya nte. Njikwa Chineke na ayọwa ayọ nte egwu jefucha. Jikwa vucha. Hey! Hey! ke na ekwughị na etiri m na ekwughị na etiri m anyị gwa bụ ụnụ bụ ụnụ te je wefu nwa ọbịa wefu efichasị ife ọmiten aa ndị alọtawo eziokwu ị hụrụ ahụ ma ọkada kụchara na eju ebe gwao uche nwere dị gị nso anọ m n'ubi hụ mgbe ha lọta ọ na-aba ma ọ bụ ibie maka ọ dịghị ijeme ka m ihe e wetara anyị mama nri ọ fọrọ tikọọ

ka eji esi ahụekere ndị ọcha na nke anyị bụ ofe ive ahụekere na nke anyị mma asị ọ bụ ofe ive ifụrọ na nke anyị azị ya na-eji oji nke ndị ọcha mara mma o nwecha ma shuga adanne ọ bụkwa ahụekere ndị ọcha ahụ i gotara anyị ka chidimma chọrọ ịta nna anyị ya mhm. adanne anwakwa ya ntị ọ bụ ụwọ ọ richawole nke ya chọkwa iricha ma nkụ m ọ bụkwa asị mm. ndị ya bụ ahụekere ahụekere ọ bụ m ji amanyenu m maka ngụnụkwanụ ọkọ maka ahụekere m gotere na mbala ka ha ji egbuchiri onwe ha ha tiweri ya ọ ka mmanya iweri ya nwa mm. mama ya achụngo chinye m achịnye nyechaa m ya na mkpo na eji m ego m gote ya ntakwa ahụhụ gote ahụ ekere ụmụ agịrị ma na nara ebe a na-egbu onwe ha na-egbuchi onwe ha maka ahụ ekere m nyechaa m ma mkpo ya ahụekere ndị ọcha m anyị na-akwa akwa maka ahụekere m kwapekwa ya Ehe, mama. Onwe ihe ishi. Onwe Eh. Odu nivo ojije m invention. Mo gedo. Kwa kwa tibia sibre mi ve. nivo na Bia ri Nso bia I am na be ri ju Jeje Ajin so kwa ya juru na Bakaliki. juru na Bakaliki. Então isso aí não tem nada com nós. Isso. Não é nada com nem com mim tu ano. Abakaliki jure, dimpasilike abolo malama, fajuru na bakaliki. Hey! Naya chineke abịageli oge iyi agwa ụmụnwoke arụ na-emekwana biko nụ abịageli iji wakwa nwoke eh? ịbụ ịbụ nwoke ihe na-achọ ịgwa mba ịchọkwa iwe mamịlị kịta ịkwụrọtọ iwe mamịlị ka nwoke otu ọ mma ikebe ike m nchọkwa ma esukwuru esukwu nchọkwa ma akwụrụ ọtọ na mba na ebe nshinata enweghị ihe gbachidere nwaanyị ịtụkwa ịkwụ ọtọ nyọọ mere ma ọ ịtụkwa etukwu otu ọ kpakwalụ m ma emewe ụmụchibe anyị emebichakwanụ biko nke ihe mma na-ahụ obi na-abụ ebe a agbazikwa obi ahụ ịma obi nke na-awa gaa ya ihe dị iche adịgo n'ime ndụ m mma nne mgbajisi ike <laughs> e nwere ndị nka nọkwa n'isi takwana he ihe takpọrọ ya kedu ihe ịma oke ime eji ọ <laughs> bịa fụọ ihe ọma juru n'Abakaliki ihe ọma juru n'Abakaliki a na-ebo ya maka Abakaliki dị ure dị mkpasili mkpasilike agbọghọ mara mma fajuru n'Abakaliki Abi. Bịa uche. Omume ụka ị na-ekwu ọbị. E? Ah, ah! Mee gị gịnị? Ọwụsa aha ka nkiri gị ka ọ bụ ọbịa abụzighị ihe n'iza. Ee, ọ bụ m onwere ihe ọzọ gaa kere ma nkurie gị. Uche. Eh? Nya bụ ikiriche mụ bụ ọbịa na-elekere m anya hmm? etoghuru m oge ịkpa ntị okenye adịghịzi n'obodo unu ekwe na ụmụ ime ejinu ka na-awaza ya kpamkpam kpamkpam leketa leketa nwa m ekwentị m agwago ugwu bụ nkwarụ nkwarụ nwaanyị ji mụta ibe sọpụrụ m sọpụrụ m erughị m oge ịkpa ntị chere ịla aka m agụ gị ọ ya ka iji tesacha ihe n'ihu gị ka dibịa ya nzu eziokwu m niile ihichazi eh, <laughs> mmanwụ ndị ize akpa ụga ka ị na-efuru <laughs> go after. And I told him where I'm eating. Gone. Ma. Ma. Once I'm Shimbawa, you need to ga to cinema soon. Okwu nọdụ ara onwe gụ mụrụ ọkụ na ke. Ike bụkwa m okwu nza nshi mba wa abụdụ m mbụ njere mba abụ m mbụ. Nwa onye ọma m ọkụ na ka ibe nye esi na-eso Na njụrụ wa ajụ ị na-etu ụdị nwe a gụnụ ndị afọ Ihe na-etu e bụ bọmba shọt. Bọmba. Bọmba na nni supageti. Supageti ni. Ichi oko ma mụrụ m erigbu m onwe m na akwụ. Ị niile ga-apụta tọgbọ. Ọ nwere ife apụta m tọgbọ. Ma akpọ hụ, ha niile yere oye. Nke bịara anụ shi ife ọma pasịrị. Mama mama mama jọ n'ife a. Ngwe ndị akpa. Ngwe ndị akpa. Ọ nwere nwa akwụ na mbọ. Na ọmaka na na-agbachido nkịtị. Ya bụrụ na ọ bụ na ịbụ mma m ife ma ga emụọ. Ife ma ga emụọ. Mere ekele gị Chineke ọ na ịbụ mma m. Na-ege bụ ife Na mụ bụ akwụna. Ndị ife mba akwụna na ife a. Ndị a ga-eme m. Ndị a ga-eme m. ifuo nwaanyị n'ihi na mkpọkọrọ ikwe na afọ egburu ọnụ ọma ama sọ nwoke sọ nwaanyị ọ bụ na ọ na anyị na na na-ekwufu okwu akwa mere m ji gbakwutewe ya mere ụmụ agadi nwaanyị m ya ka anyị nọrọ n'ishiri ishiri ka unu shi nọrọ ndị jere mba jeta ịgba ọtọ ọkwa ịgba ọtọ gụnụ mụtara anyị ga-ime fụta anyị anyị ibe oge ime onwe ibe gị ndị ugbe ndị igbo na awapụ ya ya ya ndị ugbe igbo gboo ha uje ha ewu ụlọ na siliki dị ure dimkpa siliki agbọghọ mara mma faju àbájá o lọ́nà ìdájọ́ sí sọ. kẹ́ni ọdún mú fi àrẹ bẹ́ẹ̀. kẹ́ni jọ ka mẹ́rin nù. ọ̀gá àpájà. bíkọ́ wọ́n dín yẹn ẹ̀jẹ̀ maya ní ọ̀nà ọ̀yọ̀ kà ń bẹ̀ ọ̀yọ̀ jù mí. no mention, no mention, no mention. <laughs> <laughs> Can you go to no mention? No mention. Hey! No mention. No mention. Good. If you image, image Joka. Oh, Joka. How believe you can only não me ma ga ebu Não mention akpa aja. No mention pụtara gị gawaze na não me Eh. não mention bụ na nsogbu adịghọ. Eh. Eh. eh. Ngwa eh. wetachiara anyị menu. Menu. Menu. Menu. Good, good, good menu. No one even because she didn't have this store even. Yeah, would you, would you not be? I'm very good, very bad in a shop. We should let you go better. Shop him, eh? Yeah, I guess I should shop him. Because I want money, Osgo. Puano, Puano shop him. Uba, Uba, Puano shop him. Una no touch it. In the corner, you're going. Like what, Baja? ọdị mkpụmkpụ emi junu waya pụa pụa pụa pụa pụa pụa pụa pụa pụa ka ị na-achụpụ anyị atakwana m ihe takpọrọ gị anya ọdị mkpụmkpụ emi ọbụna minista binsi na clọshis dị n'ime ezinụ onye ga-echeta skul ka aka shọpụ n'ụkwụ lele lele lele lele yi unu yi lele lele lele lele ọmmanwụ bụ n'etiti ọgụnị ọmmanwụ bụ n'etiti m Eh? una bɛ a bɛ mɛ tutu e gunna bɛɛ wuli ni y'a fɔ bi ka bi ka ɔn sɔn i fana de mun i fana de mun o o ma di ba ka bɔ wuli sɔn n tɛ kuma n tɛ kuma bulu bi sɔgɔ lɛ lɛ lɛ lɛ puwalo bi ka aa n tɛ kuma pa ja puwalo puwalo. Animal, you better get them. afọ m ife ọkụta fụrụ n'obodo a ndewolu ọ na-adabakwa ahụ m na unu eme ndị abịarụ bịarụ itisem obodo tisem be m achọrọ eru na onye nla buru bịa bụ mma ahụ jụọ ya ebe a ebe m nọrọ onwe m ọ fụtara agha na mma uche nwa m a na-edogo mụrụ m ihe wetara anyị enweghị aka bịa gị ma ibie ma ọ bụ nwoke la maka elelewe anya elelu obi n'uju anya ọ maka na dadada amuche eduru ha gaje mba ha eji atazi emezi ka ya si n'ọzi ha nwe obodo eh. inube iwuzo ihe otu ha chizi eke ekike otu o ete ihe n'anya jike otu o shi eke ndị mmadụ ekele ndị mmadụ ekele ma ndị okenye ma ụmụntakịrị otu mkpụrụ nsọpụrụ anọzi ha n'anya maka gịnị kwanụ ee ọ na onye laga mba ka ọ masị bụ ohiri bido maka gịnị ee ọ maka na dada m uche ha jee jee mba ha latazie emezi ka ha hauzie agbara abakaliki wete wete chọk wete chọk wee mee eme e, ote wee mee ote eme ishi ote <laughs> hmm. ọnụ ọbaghaga na awobụra m uche yojeduewa n'ojege nke igwe jee azụ ọkpọ ma ọ bụ gbusi ọnụ mmiri maka ohi mba ọ ya na Obinna si Enugu lọta onye ọbụla agbalagazi anụ o nwere ọzọ mama mm, mm. Mm. iwe dị m n'obi mama ị ga-eme ka ije ị ga-eme ka ije n'ụlọ ha ga nata ahịa dada m uche nyere maka ka m si na-ahụ nda chem na ha ga-enwe ha ga-ewetara anyị ha bụ n'ejije mmụọ ma ịma nje nje ama nje abịasị ama nje maanị m mama ihe mere n'ime nwaaka bịa gị wetara m ihe ada nwaanyị nere m mm. ah! nna akwagwa ga-esi nri tudo hapụkwa ihe ị na akwagwa ga-esiri anyị nri taa ọbụkwa ọbụkwa ọbụkwa dị ji anyị na adị esi ọbụkwa iyi anyị na-ada esi mara ezi nri azụrọ gị nọ nna bụ chinedu hapụkwa na anyị na-eso ọ gwana ihe na ọ na-anwụ ncheta otu a ọ na-enye m nsogbu n'obi gịnị na eche gị uche mgbe ọ bụla ị na-echezo uche edu ka njọ ogo ọ bụ na emechaa dis our NYSC program ka mmadụ ga na-emechi ka mmadụ ga na-arị ịma na ọrụ adịrọ akpọgo m e, e, e, oke kpọọ chaịna kpọọ ndị ọzọ ndị anyị na-agụkọ akwụkwọ sị na enwere ọrụ dịnụ ịkpọrọ kesta akpọbere m kesta ee mana uche m onye na-echekwawo enwe ka anyị si mechaa ọrụ a anyị kụzibe nkụzi n'obodo a ọ bụrụgodo nkụzi ndị ụka ụmụ ọta akara emeka mechie n'ọnụ gị nkụzi bụ nkụzi mechie n'ọnụ ka e gosiri ka m bụ chiedu ga-agụsị akwụkwọ niile ngwụrụ gwụrụ bi obodo anọdụ na-akụzi nkụzi emeka ife anyị mesịa na NYC program ụdị ọsọ mma agba n'obodo a ụdị ọsọ mma agba mgba dị ọsọ mma rapụrụ gị sọ ma akwa gbanalụ onwe osisi wee chọọ ọrụ egoro ka ndị nọdụ obodo na-akụzi nkụzi a sị ka ndụ dụọ gị aka ka mma ka ihe mma ihe ga-ekwe adụọ m gị aka a sị ka m wuo gị aka maka na ụdị anya nna ahụ gị n'obodo a ọnụna adịghị gị n'ụkwụ chinedu otu i si elu ụmụaka anya ma n'ihu ma n'azụ ụdịla adịghị n'ụkwụ mkpụrụ osisi nọ n'elu na-adịghị ka tara ihe dị ewepụtara na Shoprite ị na-asị m ị na-ahapụ obodo a ọ bụ n'uju kedu ndị ọzọ si ebe a jee nnukwu fa ka nnekwu maka fa amụchoso ha bịa kedu ụdị onye ala ife kedu udu onye ala bụ onwe ife na-ezuzu gị kedu mgbe ị ga na Amuche anụgo di na onwere fe ga-eme ka ọ nata azụ ọzọ nwa na di ya na-anọkọta ese okwu nke ọ bụ mbụ ka abụọ ka ọwa atọ Amuche na di na-ese okwu so ekpele gị n'ụwa a kịta ka Amuche na di na-enwe okwu ọkwa ya bụ ekpele gị ọ ka mma na ịrapụrụ gbasara Amuche ka anyị kọọ maka ụmụazị ya na dalụ eh? kedu mgbe yelov maka Amuche mmadụ na-anọkọta bịa be ha bịa fụ ndị be ha ime ife na-ewuzi n'obodo akịta na ụmụazị ya bụ anyụla arụ gbago anyụla arụ gbada tele ime ifu ụdị trọza fa na-eyizi kịta ihe ndị Igbo kwuru emegwokwo asụ ofu onye nwere ofu anya n'ala ndị isi wee eze ọkwa <laughs> Enugu ka ka a gara <laughs> kịta ụmụazị anata nwee na-amachagharị na fesigo siti nata kịta ka m gaba fim kịta ka m ma anyụfa anyụsa ịmana iwe bad boy gentị ife njekwa gị bụ onwe ka isi ya lefu m n'abalị a mana mana anafego ụla just gbochie ụzọ lahụ

asilike agbọghọ mara mma fajuru na Abakaliki ihe ọma na Abakaliki ihe ọma na Abakaliki ha na ya maka Abakaliki dị ure dị mkpa malama, agbọghọ fajuru na Abakaliki ihe ọma na Abakaliki obi bụ kọprin sa na ngịnị obere berekwa ya ya bụrụkwa mkparị gị na anyị bụ agịrịmanwụ na na-ezuzu shiva n'ibe anyị anyị akwa ahịa o se nkwuarọ gwụbịa n'ụlọ na-ama uche vụm onye ha na ha mbụ amaka dịbe unu ntị gụvụ onye mbụ n'ụlọ na-ama uche ya gụvụ nke ya ya tirikọta o were okpu ranyụ isi ya duga ndị pọnishi ee eh, eh, biko biko uju wetuo n'obi ka ezi nke ị na-ekwu ka agasị enwe onye ọ na-ese gị na ọ na ọ na-ese gị na chinedu ebezie n'ụlọ ma ọnwụ na-enwe ị na-ekwuzi okwu agasị n'ọdị biko chinedu na-enwe ihe nwere ebezie ha si ekwuzi okwu otu a a na-ekwu n'ụlọ ka dị mma ile anya gị abịakwa na na-ekwu ihe ka agasị na-enwe ka o si dị eh, nna uju a echekwa na ụdị ahụ si esi nata anụ enwe ife dị iche uju esikwa enugwu natakwa ya ekwe ka ndị ka anụkwa igbo ya adịghị ka ndị shi enugwu ọ bụrụ na ụnụ adọrọ ka ndị si mba ma nya nwekwa na unu eh, dịkwa nkwukọrọ ụka ndị si esi unu eh? na ijesikwa natakwa na ikwukwa ka ndị gwa n'ime obodo ọ ga na-akọ ọnụ mgbe ọbụla hmm. hmm. na-enwekwa iwe ọnụ na anaghị emejinu <laughs> na akpa gị agwa eze dị ka isi kwu okwu na agha eh, ikwu okwu ka mmadụ maka ama ebe unu si wee Enugwu ama m eh, Enugwu enwe Nnewi nwee nwee nwee obodo ndị na-aga akwụkwọ enwe ndị ọrụ ma ahịa a ekwu na eh, okwu otu a dịzi ka nwoke na nwaanyị Dina! nna e, nna e, na-efe ọ bụ n'uju ọ anyị na-akọ ọnụ mgbe ọbụla anyị nọrọ uri anyị na-akọ ọnụ na-anụ ọgụ ụdị unu sigoro esi nata na anọkọtakwa fụ ụdị amụ na-edu na anyị kpọrọ unu anyị jee nọkwa fa ofu ebe mhm. <laughs> hang out hang out kedu ihe na uru dị n'ala n'iru ndị kọpịrịsị m azụ ha ga-eji efe ha mgbe ha ka a gasị m ga-emegide ihe awụ onwu n'ala ụnụ sikwa na enugwu oh, enugwu amụkọ enugwu ewe eh, enugwu obodo buru ibu ụnụ ga-emegide awụ n'ala amata m ihe na-eme ife ga-eme bụ ka nkọwalụ fa ka nkọwalụ ụnụ ife bụ hangout hangout bụ ụdị a ụnụ bụ nwaanyị malụ mma ụmụ nwoke malụ mma anyị kpọlụ unu kịta fa ji ofu ebe nọdụ anyị onwe mmanya tafụ ụmụ anụ ọta onye <laughs> bụ ha nga ama m ihe na-eku mmiri ha ekapa akwa minista bins klanches efugofuga nnegwu oke makpa makpa mgbere makpa makpa ịkpọgoro m nke ji ebe na mana ya enwekarịrị minista bins n'ime isi na klanches ịma ihe mere na ebe na-enwe ihe dị otu a n'obodo a ọ bụrụgodo akpa aja ka anyị gaa na nke akpa aja ah. anyị ṅụọ na n'ezigbote mmanya ọcha a ka butere ebute nke a ka si n'elu gote akwụsịọ ibe ọzọ tata egekwa egekwa egekwa wazụ akpa aja ah, egwukwa ife akpa aja akpa jidere anyị na akparị anyị ọ nwekwa ife dị n'egokwu ndị n'uwe akpa aja anyị

hapụ nwa akpọta esi be ya agaba onye esi na nke akpa aja agaba aja lubara ife m megoro mgbe m nọ skuul ọ dịkwago onwe nke iji na onwe nke iji ka m gwa ya Chawa, chawa, chawa. Machalunu, chalunu, uga. So the collaboration will ensure the implementation of government projects and adequate utilization of resources. Hey, Ehe, ìtura àgbàjọ mẹ́rin ló gé ní mbọ̀sá. Ọkọ àgbà Okay, okay. wọn. Ọkọ ọkọ ẹhẹ ọkọ ọkọ chere chere ka m gbọgọdọ ndị akwụkwọ ka ji mmanụ tupu. Chere ọkọ ha ọmọkọ ni ọ na kedu aha ya ha asa akpa atakwa akpa akpa ihe m ga-agbọrọ ya akpa akpa akpa akpa ngwongwo na ngwongwo ya akpa aja ife anyị ga-etikọrọ ya kịta bụ anya aja tikasị na anụ ofe ọ na-akpa akpa aja kọrọ akpa akpa akpa ife ọkwa akpa aja ọkwa ọkwa akpa ịchọ ịchọ nkwata ngwongwo na ngwongwo anyị na-ere basị ị na-ere mmanya ịchọ nkwụwa gị isi ịchọ mpịa gị isi m ga-agwọ gị ịba ha m ga-agwọ gị ịba ọkwa emeka emeka na-eju na-eju ọgịnị ọrụ ọgịnị ɔnu bɛtɔn mu ɔyɛ ɛ umu umu de ka wura ka wura ka mɔw bia bia bia yi yi sɔpu na sɔpu mu kɔ sɔpu mu sɔpu mu kɛ. na na bi ko ɔkatuma yegu ɔkatuma yegu ɔkatuma yegu so abajɛ so ifa bɛ soku ifa bɛ soku ni na ara sunjata nugu la abajɛ ko a to. ala kɛli ala kɛli kɛ b'a kan ɔkɔ ala kɛli kɛ b'a kan. ɔkɔ ama ama mu mu ɔkɔ bia mɛ ko mu nɔnɔ bɔ de ayi a mɛ bi su mu wa bɔ wa a bi su a kan a bi tɔ su a kunna a bɛ kɔ kita yi bi maka nuru abu ụzọ ee bịa ebe mmiri anya onye obodo biko nke bụ onye obodo bịanụ unu akpachiri anyị re ndị bụ nna egbere anyị ruha ya bịanụ na nke ọrụ Hey! Bucu nabi, kau nu pacar mesti akan bebek di dalam nana. Kau nu pacar mesti akan belum. Nana gam, ganam. Kau belum nama belum fokus. Ta, ta kau gede. Em, Lepas apa aja? Mari kita kau medium lepas nangkep, lepas nangkep. Hajar biawak. Ya, mari. Kalau apa dia? Ibu ayah, tanya ibu 哎呀！哎呀！啊！哎呀！我不能。 ihe maka akọrọ ndị be anyị rapụ ụmụazị ndị ala chọghị nwere anya isi tie na nsogbu anyị na-amapụtanwu n'ime ya ọkwachukwu zọrọ mụ na gị ị ya nwụchagwe ka mmadụ si anwụ nwoke bụ ndị ọchị igbe ka ọgwụ ọchị ị na-ajụ m onye ọchị igbe ya kedụ ije gba ọsọ ọbụna ọmụma akọchị igbe ya emife chọlịkọlị o nwere ife ga n'ụwa ọzọ ka n'iru bụ aja ọ ifuru ịba n'ime ime na nchọ ijegolo anụ onwe ife ga-emezi ọzọ Chineke taata ka anyị aka ejechi ije ọfọ anyị ụna e. ị mara akpata oyi kara awụ m Chimuo kwuburu emeri o arịrị egbuo m kedu gịnị m akpadowa akaru nwekwawa ume ndụ ha na-ehụ nwa ume ndụ ha na-ehụ ha na-ekovube mgbe nna abọrọ gị na ụmụaka na-enwekwa ebe ọ ha ha ikweghụ ịfụnanụ na ya so ihe ha madebere bụ ka ị dara ụmụaji ime ejin na ha arụ ọfụma aka na ofu na ofu anarị n'iyi nekere nkanka nka akpa aja nekwe na akpa aja o achị ka ekwuo akpa aja e ga-akwudo onwe m na tọnwa na ya anwa nye merụcha ya vọnọye nya akụba m kịta kụba gị bụ uju kụba akpa aja ọ ga-akwudo ka akpa aja jidere ụmụ agụrụ mmanụ nye ha ọsọ ma mbọchị nneke ibe nneke bụ mbọchị oge ịnwa anwa vụ m n'ụzọ kwụsị m mbọchị oge ịnwa anwa vụ m n'ụzọ kwụsị m ibe m ime mmerịkọta ibe m ga-ime ọrịza ebe o si bi ebe mana ọkwa gị butere ihe nụ kọmana ọgụ mere ya ọgụ kpatara e, gị bụ ihe bụ ụzọ kwụsị ọkwa gị kwụsị ana m ejekwara onwe m etinyelu m nwa kasị ka a hafụrụ m e, mma nkwụsịrị ụmụaka nụ nwa nwaanyị nwere ebe ọ ghara mụ na kedu ebe ọ gbara na ha n'obodo a kedu ebe ọ gbara anyị ege ọnụ mba ndị a kwesịrị ị na-esogbu ndị ime isi a na-asabebela anụ itiriche m otu nna kwado nkwado tee ụmụazị ime eji kputu ụmụazị nọ dakwụsụ m mgbe anyị ga-emegide ive emegide ibe nwa ego nshiri ya di ama uche nyere anyị anyị ji zụta ive anyị ji eteke ashina ya ata ndị mmadụ mgbe oge egwu na ha anyị na-ekpa ha chịrị anyị ọchị ha mara na onwe ive anyị nwe anyị gekwa ga-ekọ gị ọrụ nwa shi na onu na afọ a na-akwụ anyị ọ pụtara mma mgbe ekwuzina maka ịkọ ọrụ ịkọ ọrụ adọgọ m na ike ọrụ adụ mana ike nri isi m na ka anyị na-achị yakwa azụ na mba e? mhm. ga-eburu bụrụ na nke anyị nọ kedu ka iche na ndị abi na mba na shi eme ya anyị soro ha rụwa ọrụ mewe ihe ọbụla ha na-eme wee nweta ego ego anyị ga na-eji enye onwe anyị hmm. ọ avụ avụ ọ

Good mom, mama uche. Isi gịnị? Isi ana m ekene gị ọmụnị bụ onye na-esi gumon gumon nke gị kwa ha erie m ahụ kemgbe o ji dawalụ mụ na gị nwaanyị hmm? kwa ekene ka m kenere ugwu m ọgba mere wosi unu wazuru ezibịa bụrụ ọkụ elu hai erie m ahụ akwana m gị ụta nwa ihe ọzọ nọ n'ime eji arụ na-abụrụ iji mụ na ọbịa n'uju agbara ashịrị aga arụ shiwa na ashịrị ishi m nshi gị ishi m nshi gị m onye ka bụzi mụ na ọbịa n'uju bụ onye nje merụzi isiokwu anyị karịchara unu na sị asịrị m onye atan gị ma ị gabụla oji anị m ihe nwa m nịrị gị nị m jeje anị mụa chekịta gị ongụ na ịbịa ka ịbịa gabụla oji anị mụa ma mgbazuo gị ekwu ụgwọ n'ịmụa ma njela ọ gịnị dị onye gwara gị na onwe nwa gị nyere anyị sha anyị nye gị ọ gịnị je ọ gị ihe na m gabakwela ụlọ je weftere m nwe ha ka o ka gị nweghị onye nyere anyị sha anyị nye gị ịhụnụ biko je je weftere m nwe ọ bụrụ na gị ma ọ dịkwa gị be nlaje gaa ịmụwa nwa na ọ bụkwa nwa m niri gị ihe gị were edebe gị ana gị wunu na-eri jee je weftere m nwe onweghị ihe o anyị sha isi adịghị ihe ọ nere gị mbụ n'ụmụ isi ọ dịghị ihe ọ nere gị ọ dị mma manjela amuche ji eme ọnụ ka nwe ihe ọzọ unu pastalụ n'ime eji na-abụghị na-akụgharị ashịrị na ashịrị ka ije gị nọ na-ehi gatazi nke ị dọwara aka ụta ka ịhụ ọ dịkwa ihe onere m gị kwerenu mmekwana ga wosi ọdịgị ya n'iriwo nja natawa ihe a n'irigiwo ha bụ emeka biko onweghị otu dada ama uche ga-esi onweghị ma ọ laga ma ọ tịkọm ihe o nyere ha ka e wetara ma ọ laga bred ọ kwa ezio ee ịma na o nwere ike ha ewere ihe dada muche nyere anyị nye mma ha mmanwụ na na ụmụnne we mama ee eh, iwe dị m n'obi ezigbo iwe dị m n'obi mm, eziokwu ka m na-agwa gị mm, mm, ka m raa aja ma ndị a na-enwetaghị ihe ọbụla mana ha ga-eri nkịta nwụrụ anwụ eh, eh, akatakwa nke nwụrụ anwụ inuwe wojiri worie amụcha ka nwụghụ ka o jekwa na nwụghụ echi ọ dịghị ije ka m uche awezi ya wezi eziokwu ma fụta ihe ha na ama ahụ m na ụjọ na-atụ ụjọ dị gị n'ahụ egwe ndị akpọgbu gị ọnụ gị nwatakịrị a ụjọ dị gị ma ga-ebelia ụjọ adị m n'ahụ akara m obi m ga-eje n'ụlọ ha nata ha ada ihe niile ahụ dada m uche nyere ha ma ha na-eweta ya ma dọkasị ha mụ na ha mụ na ha ga-etinye ụkwụ ike na-evu ga-evu jisie ya ike nụọ ma m ụjọ dị gị n'ahụ ụjọ dị gị n'ahụ 你别给，你也点好。 ka o si amasị mma ịhụ makwa m chineke ịdị ike o

mama kwesịkwa na ịma na anyị awụghọwu ụmụ agịrịma ọ kwesịkwa na ịma ọ chọrọ ka anyị na-ebịa nọrọ n'unuhu memekwenụ gịnị ọmahụ na mmadụ niile chọrọ ịna mba jee gbawa mbọ ọmahụ ọ sị na ntị amuche na ndị enyi ya mm. na ha nọ n'obodo na-emete ndị be ha ihe a nụrụ m na amuche anụwo di na ọ wụ ọgaranya ji ego nọ na mba na anọ ya ịfụ agadaga moto o ji bata n'obodo a ndị ichie ọha Igbo Uju na Obi ha si agawa mba ee makwa m o mebiri abalị atọ mm. ha batara eh, Amuche chọrọ ogologo maa mma ịma na ndị ọgaranya eji ego na ha ma ha na-alaịka ndị chọrọ ogologo ma I blame her not. kemgbe ha batara ha jesi na-ekofu chee n'ụwa bụ nke ha taa they should and sit down Enugu Nneka ha bịa na Lagos bịa hụ ma obodo ọkụ na-enwu n'elu n'ezi n'elele ha na-ekofuzikwa dịka obodo oyibo ka ha taa bụrụ gị ọjị ebe afọ lele amụche lele taa ee m ji jishi ike jee ebe ochie m jee hụ ma mma m don't have time for local village champions no ndị vishiri hmm? ishiri izu izu ịdọsịkwa mmiri ahụ ọfụma biko ka ebe ịdọsa nke nke m ji aka gbata nke a bụkwa mmiri ọṅụṅụ ọgbakwa m ugwu were gasa efe gị ihe m nke na-ekwu ka ama m ọgbakwa m ugwu were gasa efe <laughs> na nche na mgbe anyị na-anata na akpa aja na ụmụ obodo ga-akwụsị anyị akpa gịnị akpa aja gịnị nwoke ahụ enweghị nọ n'ime ya hapụ ihe ọ na-agbawa owo owo owo ihe dị n'ime ya nye ọ na-ekwu mmaja ka ọ na-amaja mmaja enwere ihe nọ n'ime ya akpa aja gị o ihe mere adịghị ya na-eme mgbe ahụ ya na-abata ị na-abụ nwantị nta ọsọ achọrọ m onye ga-akwụwa m kedu ihe ụmụ ka ị e na-emere ya oke ọnụnụ nwaanyị ọ dịka ka ọ chọrọ ihe na-akwa Emeka o nwere ife nna eche nwere ọbara mgbali elu ọ bụrụ ọbara mgbali elu ị ma na obodo a na e nwere ụmụ nwaanyị mara mkpụrụ mma echetezi ihe ichefu biko Chinedu echetezi ihe uche ka ị na-achọ ịgwa m onye ezewo onye emeghị mana nya nwa nna anata eh. ka moto bịa kwụsị ofu ebele nwa n'obodo a eh. emeka ịfụ nwa kpatakịrị mara ajọ mma ịfụ nwa ilofu emeka ka m ka mma ma onye pụtara ọyịlị n'obodo a eh. emeka ife agwara m asị na nwa chinedu isi gbuo onwe gị na-asị mechie ọnụ n'ebe ahụ tee ihe tee ngwa kwuo ọ bụrụ sọ na nwa bụ Lagos nwee sị ka nju kwuo mana nwa bụ onye obodo okpokpo asị okpokpo asị asị bụ ara ka ihe na-enwere ofu onye Abakaliki bi Lagos ọ bụrụ na enwe onye Abakaliki bi Lagos ọ bụ na ọ dịghị ere gala ọ nwee ka ọ na-ere lakasara ọ bụ na ọ dịghị ere lakasara ọ bụ na ọ na-akwa wibaro ọ bụrụ na ọ dakwa ịma na ọ na-arụ mekanik enwere ezigbo onye Abakaliki bi Lagos makwa na osoro ụmụ efu ebe dị mgbe nwaanyị nwa agbọghọ chara acha osoro ụmụ nwoke na-arụ birikila agbụta akpụ obi ya taa na-akọ ihe ọ nọ na-akọ ihe na-awa ka gbuba taa enwere ezigbo onye Abakaliki bi Lagos ka m gwa gị mana ifu nke ị na-asị na onye nwa ka ama uche mma asị okpokpo asị ka ị na-asị gị na onye nwa na okwuru okwu ka ịmakwa ma mmadụ ka ọ ka ọ ma megwata ochi mmiri pụta onye ka ama uche mma na echetakwa m ihe e chefuru echefu biko na onye ahụ ekwuru okwu okwu mgbe ọ bụrụ na nna atụ egwu ịma onye mbụ mgbe ọ bụrụ na nna atụ egwu maka nwaanyị ara mmalie ọ dị n'ọfọ gị ife na-ekwu bụ na ịma na nwaanyị ife mere na m agwarọkwa n'okwu mgbe anwa ọ hmm. bụ na achọrọ m idele edele nwee ndị enyi ịma onye mbụ ejiro m ajụ iwu na mmadụ ihe m ebe a Hmm. onye Abakaliki na Lagos ị ga-asịkwu m na onye Abakaliki bi na Leki ọbịọ <laughs> gịnị Chineke anyị ọbi ongịnị omena ikubu ongịnị mere ifụkwalụ nkata na anyị na-akpa ka anyị ga-esi nachi ya mba n'ọzọ dịkwa ka o jeghị ifuru ihe n'azụ ashị ashị ana m abụọlụ gị n'azụ ụka ya natago mba Lagos ya nata ịbịa fụ mmịa m hmm, nọkwara n'azụ ụka shimba awa mana ọ bụ anụrụ m nọ ọ wara ịvụ nne nne m nụkwara na mme ya anọ na mme ya gedere ịvụ nwanne ya nwoke ya bụrụ nke azụ ụka onwe ive ọzọ ha ume ide azụ njọ njọ Chineke ekwelụ gị aka ka ịfụta n'omume gị maka na ọ dịkwu mma gee ntị m agwa gị abịaghị m ebe a ịbịa kpa maka ihe na-esere azụka na mama ya ihe m dara ịgwa gị bụ bụ anyị ji anyị jefu azụka bụọrọ ya maka e, nkata anyị na-akpa binachi ya mba n'ọzọ mmadụ ka ọ ga-akpọrọ anyị legos legos ọ Lagos ebe na unu laikere galakụrụ vileji unu mana o nwere otu ive ndụ o nwa otu ị ga-esi nọkọta nnọọ ekere azụka ga-ede azụka nwara arọ ọwarọ ọgụrụgide gụva onye nwara mba ise ese oduru uge gị oteshi eme ọ bụrụ oteshi eme echikwa na onye nọ na vileji ka alụ gị mma ngwa gaa nje kedu ihe ị nọ n'ime eji eme ọkwa ka ije kọwa ugbo ọgwago ngụ na ama nsokwe gị je ya bụ ugbo agwago ngụ fụta anyị nje ọ bụ iri ifụta eje azụka nwara ọgụrụ kata ijekwuru azụka sesoduru na gị mba ọkwa ya mere njichi gị gbaa nji anyị ijegodo eje anyị rukwe anya ka ara azụ ka ihe anyị ji maka ya bịa yọọ ya ka esi ayọ mmadụ wetu obi anụ wetu ọnụ anyị yọọ ya biko o kwete na ọ ga-akpọrọ anyị anyị amalụ o kwekwe na anyị amalụ ebe ị nọ ka anyị ga-anọ wee mara ihe azụ ka bụ n'obi ka e, e, e, ihe ọ na-eburu n'obi dekere anụmanụ m chọrọ inyere aka kpọfu mba nwe mgbe ide azụ njọ njọ agakwala m ọma juru a na ya maka Abakaliki ike agbọghọ ebe na-aga ebe ka anyị na-aga ke ka ị na-aga dị ka atụrụ na-enwere onye nche Chineke anyị nwa kịta ka ihe anyị ga asị anyị bịara ime ọ bụ onye NYSC ihe anyị ga na-akọrọ ya biko gbagodu m ife na-eme gị emeka onwere ife na-eme gị kedu ife bụ na ife nwaanyị uri na-atụgharị atụ ya egwu ọ bụrụkwa egwu nkwụcha bụrụkwa ụjọ nkwụcha bụrụkwa ụjọ nwaanyị obi a na-amaghị ụdị ya kedu ife gwara m uche bọsị izi fụla m uche uche dị iche ama uche wee ọmarịcha nwaanyị na-afụ n'obodo akwadaa ịba n'ime ụlọ efe ama uche ịba n'azụ ụlọ efe ama ịba na palọ efe ama ịba n'ime usekwu efukwa ama uche gị dị iche emeka ịmakwa ka gịnị nwe eme ka egwu ọ ya makwa m ka ndị ala ya si ebi ndụ ọkwa m gbogbo egbu fọ na eti na-anụ gbogbo emeka emeka onye Lagos ka m abụ m onye Abakaliki abụ m onye Abakaliki abụrụ m onye ụmụọma emeka isi bịa hapụ Lagos na Lagos ka m mụrụ m ụmụ emeka gbure nwa ya ma na akwụkwọ ya esi gị mgba mgbe na ama m ị na-achọ ya yoruba ịma ka ihe na yoruba <laughs> If not, I'm wa. Chinedu, Zili can work it. Wa bu e wanku. Or wa na another ho Ben Johnson. Oh, I go go so wa. You make them. Oh, wa. Ah. Ta be chi alo. Mo bo Lagos ira go si. And I go to be very fair Lagos. Ke kan do do ala e se ku ku o se mo here. O se we e ma. You make them. You make them. Gene. Elu e ba won. Eh. Just food wa ka go there. Ne ne ne. Cancel the idea. Ke ife ke ke wait, Emeka. Ke na school. ịgụ na English enwe ihe ọzọ dị iche rapụzialụ m ọnwa nwa dịbarụ ka ọsọ ịmụ English ndị Lagos nsutu eh. onye ibe mmasị ọ bụ nsụsụ anya ọ na-ada ada Chinedu ndị ala ya nke ha dịkwa iche ha ada amakwa ihe ebe ndụ mmadụ dị ha amakwa ebe ndụ mmadụ amakwa m ji agwa gị ya ịmarazi na m bụ ala ya <laughs> gụwawa ala ya ezigbo ala ya o oh, ịwa ala mba na ịwa ala ya ndị ụmụ ụmụaka ọ bụrụ ala ya ndị Lagos kí ló wá bọ̀ ní wọ́ọ̀rì kiri nìyẹn ni. lura ní ẹ báyìí fẹ́ máa Iyo majudu na bakaliki, iyo majudu na bakaliki. Kó de kwesí òun yẹn nǹkan àpá, kó nù jọ ajọ mọ òun yẹn. N'ọrụ akụkụ, ọrụ ukwu gbogbo, kí nù ihe a ga-akpọkọ n'ụdị ihe nǹkan àpá. Ụmụazị a wee gụrụ m ajọ na garị. ke nnọọ ajọ mmụọ bụ ụmụazị anọ ha eburu mekọp ha anya n'ihu ma ike ma n'anya buru ebe ebe a ọ bụrụ na ebe ụgwọ na ha ga-enwe bụ ndụ ọbụ ọsọ ha tiri na-agwụrụ na nke nke azụ ka nwanne kedu ka ọzọ bụrụ ofu ebele nwa m fụrụ laik liri nne nchọ ka m ụdị nsọ apị nwa ka ndị kọlụ ka ndị ala bịa ebe ọ bụ nwa anwa wee tinye isi ebe ahụ ụmụazị ga gị ọsọ ga-eme mana ọkwa ịgwa m na nwa si Lagos bịa ka ekwu maazị ndị ọ nwere nnukwu kwụ maazị aga ma ife mere ụmụ bred nwa ji nata kịta ka facha itagodo facha ije nwa atachigodo ọsa Chineke ha ga-eme mụnakolu mma na chita azụ ya wụ anụ lata echiwu nta ọ bụrụ mgbe echi mụta ọ bụ ma nwa ngapịlị ngapịlị agwụgwụ lekwa ụkwụ lekwa onwere su gị ebere tiri ife n'ahịa la oge ngwa gị maka dị nwa gwagwa kwụsị n'onwere ogotu ihe amakwa m na ndị Abakaliki na eche sọsọ amuche ihe dị mara emecha ka ewu mgbe ọbụla ifu nwaanyị nwaanyị ka ewu amuche gwọrọ gị nne ewu nne ewu ebu ara agbakwala gị ọ m na gị nne ewu ndị azụka ọ bụ maka na anyị chọtalụ gị mere iji akọtọchiri ihu ka na ịmatazi onye anyị bụ ịkọtazi onye mụ na uju bụ na ọwụkwa na onye chineke mere abịanuju azụka ọ maka na mba na Lagos ebe ọkụ na-enwu n'elu ya nata mere iji nene na-emụbụ ọbị na uju nwa ezi oyigo na-ajụ anyị onye anyị bụ unu ji ịta mụta unu ji panketi tekechiche na ihe unu unu ewee yie mmọnwụ ọgụ kwuru ive sọ ive ndụ n'ime naanị eduge mmọnwụ yes azụka naanị eduge mmọnwụ dịka na mkparị abata na ya azụka ọkwa mba ive ishiwa ị na-emeji gị ishiu mba maka ya bụrụ na ya mba ive ishiwa ị ga-eme ive anyị ntere n'ivu ama itere n'ivu bụ Mary Kate Azụka nyaanị na-achịzi anyị ọchị Mary Kate Azụka ndekwana ibe na-echiri ọchị ya bụ odo na anyị ekwuta ya ịkụzinara anyị a na amachakwa n'ibe niile amacha anyị bụ mma n'ime eji machiwo n'ụlọ ọchị ọzọ dịka ndị otechi ekwu ive ọzọ ma ikwubere anyị nke anyị mbụ Azụka iwe wolo gị ọ na-anya akpọtaghị ya ụna achọrọ ime ive a na-eto a na-eto ya mmeri ke thank you <laughs> oge na-atọkwanụ gị amụ Ai, Chineke, oh, imeji ajọkakwana. Azụka, mgbe anyị nọ na-abịa ndo na-enere anya, na ka ashụte ahụ na-emewe ote, ụmụmmanwe nke kara n'ebe na ọkpa. Biko, ndị oyiba na eku ibe ohu ikara. Osofu anyị ya bụ ibe ndụ ebe dị mba. Ibe na-eke ewu. part two. That's right. Part two. Part two. Yeah. ọ bụ na anyị ga mba na anyị ga-eme ka nke anyị. Obi anyị la. Meworo shata Ị maara nke mbụ ta na nke mbụ. tapịa gị ọnụ ị a wee lụta ma nwa bụ onye ga-egozilụ mani machari ye kodo ekpɔ gị bịaba kodo ekpɔ gị bịaba ị na-ekpọ m abịa mụ na onye sọrọ fọwọ́ onye sọrọ ife fọwọ́ sujẹ njọ njọ fọwọ́ onye sọrọ njọ fọwọ́ onye sọrọ njọ fọwọ́ onye sọrọ njọ ọkọlọpọtara gị na nke azụ ụka ọkọlọpọtara gị na nke azụ ụka ọkọlọpọtara gị na nke azụ ụka ọkọlọpọtara gị na nke azụ ụka. ibe mere unu dị chi iso m na Lagos ọgụnụ mere ebe mama m gwago n'otu ọzọ o shiri udo na-abụrụ na Amuche na ji ya na-akwado ije obodo oyibo be ndị ọcha na na o nweghị onye anyị ma na mbana anyị wee shi ka anyị natawa azụ n'ime iji ọnya mere anyị ji nata hmm. so na n'ezi na di Amuche nwere ego asụkụ nwekwara ego hmm. ọ na ọnwa amadi ụnụ ya pakwara aka ee negodu na ama uche ndị nga o ji hụ m e, n'ibe anyị ọma nwanne m nwaanyị n'ọkwa otu anyị nshi vume ụbọchị anyị nke kwụsị shi egụ na awa chịkọrọ mma anyị na ọgụ anyị Ah, I'm, I'm truly shocked seeing three elegant, beautiful ladies standing by the roadside with hoes and cutlasses. Are you guys farmers? Hmm, I think I know what I should do. Let me probably pay for your cab or something. Hey! ọ̀la àbọ̀wọ̀ ọ̀hún o. You're welcome. ịmaba ihe mere anyị hafụ ọgwụ ọhụrụ laa ya laa laa ya ya para ọgwụ taa laa laa ya ayafuru ya ṅụọ ọgwụ maka na igbo nyafuru nnọọ na nwa ndụ anyị ka ọ dịla anyị biko nụ biko nụ ama m ihe nje kwuru ya nụ afụkọ ive ọhụụ na-ekwu otu nshivuma nwoke nwoke adịkwa ọgọ gị ma anyị ive ọgọ gịnị bụ dive oho agbakọta nkịta tiere wọn anyị afta anyị afta ndị ebila chụrụ anyị ka ị hụrụ na agbara ọsọ onye gị were lachụ anyị ndị ebila chụrụ anyị ngwanụ ndị na-enyere anyị nsogbu mejaa ife ọbụ ịchọrọ ime ọ ya wụ nsogbu ee ok afụrụ m ụmụ agbọghọ mara mma ji chọọ ọgụ na mma ọtụ na ya ọ pụtara na ụmụ agbọghọ mara mma na-arụkwa ọrụ ugbo ee ọ ife anyị la-arụ anyị la ga ọrụ ugbo ee ọ ife ife ife ife anyị jide eririri ụlọ anyị Ogene. Ọnwụ na-egwu o. Ese? Ọnwụ na-egwu. Onye nwe ọnwụ na-egwu? Maka woro ụlọ ọnwụ na-egwu o. Oyi ọ na-atụ gị? Doesn't so much. When you won't know, I don't, I don't understand. Give her one know. No, no. Àfọ̀pamọ́ ẹ̀ka ló ń léwó. Ọ̀nà abụọ niile akwawa agbọọ kachi nke na-awụwa ahụ na ụgụrụ gbakwa ụgụrụ ana m eche echiche gị ọtụtụ abalị anyasị ana m enye ozi ụra ilekụgba ha ụra ọnị ewu ọmụ amụ adịghị m ụra na-ekotara na uive osisi a esiri maka ọgwụ ịba e lenwu na ya hụ adịghị mma ọwụkwana ịba ọwụ ịhụnanya ị na-eme anya na mkpụrụ anyị ị ga-ama na ahụrụ m gị n'anya ìwọ ká dìgbà àbò èjì wọ́n ká dìgbà àbò èjì wọ́n kò kí Just like that? Hey! chineke vụkwara ya n'anya ọ vụkwara maka na otu ibe ọ bụ nshi mee ọkwa mara chineke ka a na-ekwu ga a na-ekwu ya bụrụ ọnụnụ ọdụga chineke kpatara ahụ ya bịa nwa amadụ pee ya ese para sehenu gị ndịke na otu unu ji soro ya na a ah, o nwekwago otu ọzọ na abụrọ na ọ maala anya tobe ha na akwụkwọ anyị jiri wee jee Enugu danka mụ na Uju chọta ya That's right. Eh, papa, are you si n'ime eji Abakaliki wee gbagote na mba anyị na-achọ nwanne anyị nwaanyị abụ uche mama mama oh. mama, mama oh. <laughs> mama o nne mmadụ kwa ga n'i bekee thank you <laughs> eh gịnị thank you kemgbe anyị batara ebe a ka ọ bụ na-ekwu echi tankio tankio kedu nke bụ tankio ọkwa ive la ewele ebe unu abata ọnụ liva la eme n'ebe ive ọwụla ime ha sị tankio Uche! mucho. Ông lấy phân quần để bằng ác qua là kia ta sa sa ta ta lo mẹ ai có sự ghi phụ ta nó nó phụ ta nó nó đi qua nó phụ ta đây cả anh cũng bùn lên ông bùn lên ông lại đứa chị ông đi cho đi sùn vậy phụ ta ta ta ta sùn nhẹ cô to hà là sùn bao nhẹ cô to má bẹ̀rù. ọwọ́ mi pa mi. Bibe, bibe la jitebe fun. Bibe la mkosi Thank you, Marama. Darling, thank you, thank you. Ben, um, ndị awo ndị oyi nwunye m ha shoburu gbagote ụmụ ọmana na ọ fụ mụ na anyị na-eri nri kedu ihe benjọsin na-agbara ọsọ kedu ihe na-achụfu benjọsin marịa ọ bụrụ ndị mmụọ ndị a ji aka eri rice o ọrụ gwana ndị aka eri rice m ha na-eti hiai mana nke a nke na-agbakasị m isi ngacha ọlụ bata na-etiri m hei hei n'ụlọ nwanne biko gbalụ gbalụ maka efe efu ụdị alụ nwa anakọta nụkwute otu lukwute wele eke nwere ekwe ekwe m na-ekwekwe ụlọ nwaanyị ọjọọ na-atụ m ịlụ nwaanyị ọ hịara ka m ga na-ahụ nwanne m nke m nke m ọ na-akwakasịzi m ahụ ihere isi m ọ bụ ntutu onye ọzọ ive mpaghara pel otu ọ ya nọ dịka ive panishi ọdụmma agụ esu na ọdụmma n'ive a adịkwa mma gụmara otu ga-ekpufu n'ọdụkwa gị nwaanyị a na-ekwuge koi koi <laughs> ọdụga nwaanyị koi <laughs> <laughs> na m kara unu ife ọzọ ala emela aka unu sụọ ya sụbịrị sụbịrị ọha la asụ la ha na-asụkwa sụbịrị ka ndị ọcha ka ndị sila obodo oyibo fụta mm. ọpụta ha la eme E aí, bi asọ ya asọ presi presi presi ma ịsụ ahịa ịsụ presi presi ma ka ha tụfujekwara ụwa ọnụ ha futekwa ụga mmadụ. Anyị nwekwara ọkwa eziokwu. Loteho na onye nche ya. Dara ịsụrụ mụ na gị sụpụrụ sụpụrụ. Anyị wee chiri ya wee tarie n'asụsụ be anyị. Ka m banye n'ime. Honey. Honey? Ne, ne. Oh, uftakwa nangini? Mwana yangu. Mwana yangu? Hai, ibuzi mwana yangu. Ahe, ndi mkule. Ama agbabu kweku. Mwabu no mwana. Hai! Mwabu no mwana uli. Mwakana mma. Chimo! <laughs> Hey! Ababa, ababa. ịparagodo aba jee obodo oyibo ife aba bụ aba Ugonna atọkwanụ gị ọchụ fụgị ile gị kpatalụ ebe ọbụla ị bịara ịdọba ọnụ na-akọ ma nke a jụrụ gị ma nke a jụrụ ọzọ kpuchite ọnụ oya oya oya oya m letara mgbe nke ụbọchị mbụ m jere legos otu o mere unu bụ otu o siri mee ọ dị gị ịkara anyị otu ugwu na ive nshi mee mbọchị nke Hi. Mgbe ọ bụ unene na-eku ụba ọrụje mekalik leka ọstembia rego stembia kwe jakpadarme wetin you dey talk i no dey hear you i no dey hear you at all which kind language be that i dey ask you why you go dey waka anyhow dey waka onye ọwa bụkwa onye mbekee o igwe evu iti evu evu amevu evu ee isu mbekee itụrụ gbago itụrụ gbada nnukwu ihe ifuo msitije kparụ m baka na nwunye nwaanyị nọla ka itụrụ m evu evu mgbatị ada temgbaje ya agba temgbaje onye evu kpara m baka make a fire on my Igbo call for you. Oh, consider sit down ya, sit down sit down ya, look at fire, brother. Bacalhau, bacalhau, bacalhau. Bible, see Anna, no be her sister be this. She dey lost o, oh. she don lost. Bro, atọpụ onye ụwa e, nta amakwe. Ụba nwunye nne m toro ogologo bịa nwee bịa ejie njeji kpii jee kpọrọ m ụba ụba aka bee mfuru ọtọkwa onye ọwa ka be ha aka ala hey. nwa bụ nwa aba nwa abakeleke machi ụba ụba nwunene ụbaka ọrụ je mekanik ostembia rego ostembia kwe na-ede mekanik na-eke o ibute ogologo ọ na-alụ mekanik hmm. ama m ụbaka ụbaka bụ ezigbo ọyị m nwoke idumje tọ ikpe bịa ka m dugara gị ụbaka But I'm gonna go back. Yeah, I'm gonna go back. Taijish. I'm gonna go back. How many? Bila say they use me, bila me. They use me playing the app on the street. I go woes you. I can't even carry a sisa siana de wakala. You don't even tell me on it. Okay. No laugh. Eh. No laugh. Akpom azu azu. Azuka. Azuka. Her name na Azuka. Ah, Azuka. Oh, wetin that one come in na? Wetin e mean? if we get better thing for bad. come get number one, na be Azuka. Ah, omo dede. Lee no dey look my sister, make we dey go, make we dey, make we go. Make we go, make I go. Ka anyị gaba, ka anyị gaba ah. ka m kpọkalụ gị ụbaka. Ka anyị gaba ka m kpọkalụ gị ya. Ama m ebe ọ na-arụ ọrụ ka m kpọkalụ gị ya. Ọma No try me for this tree. They come, I go come. enjoy you if I don't see you. No worry, as you don't help I go enjoy you. Thank you. I'll be here. Eba no wa bo. Eba all over. Eka. O male cha nwa. Eba be ebe eba bo ebe ubaka na alu. Hey. Danu una na ma bu e. Ubaka. No. Che. Chelu chelu chelu. Na lo kam je kwa ya, na lo kam je kwa ga lili nni. Ubaka. Na lo kam je kwa ya, o ga lili nni, kam je kwa ya. Dan no da. Ano le, mba ano ano de ano de ano de ba. Eh. Ebe ano le ba ka m jee kpọọ ya nọrọ ka m jee kpọọ ya ọ gara iri nri o mm. ụba n'ụzọ ụba a ka dịcha obi aṅụrị na nwanne ya nwaanyị si n'ime obodo wee gbagote ọ sị na m sị gị chekwuo obere oge ọ ga-egote oge ji wee rụọ moto anụnwa dị ebe a ewe n'iwe ị nwere nsogbu ọ na-abịa ọ na-abịa mana ọ sị m sị gị bubido m akpa gị na mgbomgbo niile inwe ka m jee dosara ya n'ọfiisi ya agbagbu m gị mgbe mbụ na ezigbo oyi nwoke ka ọ bụ bute ya m jee dosara ya ozugbo ọ gaba ezigbo mmadụ amakwa na agụ a bụkwa ezigbo mmadụ gbagawa ezigbo mmadụ ezigbo akwa mgbagbu gị na ezigbo oyi m nwoke ka ọ bụ agbagbu m gị na ezigbo oyi m nwoke agụ agụ agụ kemgbe otu ntakịrị dị igwe nzuru kpọf kpọf n'ọdụ ụgbọala ntakịrị dị igwe ọzọ rute nta ọmarịcha nwa dịka ga-ekwesịkwa na ana agụ ekwesịghị na ana agụ ekwukwanya ewe n'iwe ka m jee dosa akpa m weta gị nri nri tọrọ ụtọ ọkwa rice oke loi loi ị nwere nsogbu ofe ọgbọrọ ofe ọgbọrọ oke ka m jee busa akpa mbusa akpa ga weta gị loi loi ntinye ya nnukwu anụ ịtacha afọ eju gị <laughs> ọmalịcha nwa ikwesokwala na-ebe akwa ụba ka bịa fụka ị na-ebe akwa ọma ndị ya mma n'obi nọrụ nọrụ nọrọ ọfụma mezie elu gị ọmalịcha nwa ọmalịcha nwa ezigbo ezigbo nwa mama na-ekwe na-ebe akwa o m na-abịa o m na-abịa ụba mụ na uwe ụba ka nwunye na-emuhe

ebe m ebu ambezu ekuje mazuka eji m bịara gosi machọ nwunene m nwunene m ekwe ọrụ mekaniki o ntawu ya mụtawu ya onye ibe anyị alaezi alaezi bi ebe bro nwunye ibu nwa aba abakeleke gwanwu nene m dege eshi m n'ugwu ugwu direct abụ m onye izangbo iza izangbo na-achọ ụba ụba arụje mekanik ọ site m

onwe ebe mekanik dị lebọn gị ejiela aka mekanik dị lebọn gafe ebe mekanik lebọn ndị bụ ndị ndụ ndụ onye na-achọ ezi m achọ ị na-achọ david kurie o m ụba mụta ọmọ mụta ahụ akpa mụta obere peni m na akpa mụta ahụ kwa nwunye m chọta ihe tara m aka ihe tara m aka ihe ọma juru n'Abakaliki ihe ọma na-ebo ya maka Abakaliki dị ure dị mkpa ike agbọghọ mma ihe ọma juru n'Abakaliki ihe aka Abakaliki dịure dimkpa siri ike agbọghọ mara mma fajuru na Abakaliki ifuru nwata ha leku ọmọ hmm. onye ohi nwata nwere onye ohi ọ tozikwa ha enyotie na pia village bịa Lagos na awụ ivelili nwere iji ọzọ gba iwu nwere ọzọ na obodo onwe ihe iwivol ezu nwunne m igwe ngwa igwe ọnwụ ọnwụ ike ime ndị ajụrụ ajụ onye jụ ụwa onye mereji onye ajọ ukwe moto na-eguchi ụzọ matoro ejuwa na-abụghị ọrụ onye ọjọọ ọma ọjọọ ai omumere o mewere iwe na Lagos esogbula obodo Lagos onwere onye nwe itozie anya na ivile eme ihe nwute ivile la achọ ịma mgbe m batara obodo ịma efụrụ m na-ekute vụrụ otie nwụọ ga mini mtapara vụrụ ohu mụ hmm. hi stila mara chineke ebe m lara dụ nta ebe m lara ụlọ ọ stila mara chineke ihu ihwe. ma m kelere chineke maka ife o mere ihuru mgboko mgbokoro emeghị mma ibeji mmadụ chineke na-agọzi gị n'ụtụtụ gọzie gị n'ehihie gọzikwa na n'abalị ibe ezi mmadụ o ahụhụ niile ịtara ee ị nwere ụgwọ ọrụ o ee mana nwunye m nte nwekwa ihe ọzọ meyi nte nwe shimi nte nwe na afemlaka sị ga-esogbula onwe owu gaa hafụ nsogbu adịnawa hafụ esogbula onwe owu ihe nweta vile la achọ petike ka adama ahwara ndị ikwu ekujeghi Eh, ife alaikum na Lagos o abioko kodum ha abioko abioko ọ tọkpokwu ban ọ na-awụ mara ife alaikum na Lagos abioko ihe ọma juru n'Abakaliki ihe ọma juru n'Abakaliki a na-ebo ya maka Abakaliki juru dị mkpa siri ike nwanne m ọkwa otu a otu m siri bido ụwa ọ bụ na naanị nke ụka nke anyị njọ unu dị nlọkin a maara unu atụ ekun na-eje ọ dịkwa m otu ọ bụ ndị aka njụ ọgụ mama mhm. gụ na ndị mekaniki na-aka bụ tụfee kwa chineke ekwukwo ife ọjọọ enwere m ụlọ nke m nwa hmm? amadi a na-akpakwa na abioko abioko ebe ego bụzi na ọgaranya ji ego nweta moto moto ukwu na mba ọ na-agba eh? ọkwụ ọta nke na-etu ji ọ dịkwa ka ụdị m ga-eji uche na-agba mm-hmm. otoshikwu ive nke ọ bụ gị ka nke di amuche hmm? ji ndị unu jee n'ụlọ One amújẹ amújẹ amújẹ amújẹ amú. Ogini kedu ụdị nleezi ebifa kedu ụdị nleezi ị na-alụ ị na-alụ nlọ ịba ọcha n'anya kedu ụdị nleezi ị na-alụ na-alụkwa m nwaanyị Aro di arụ dịkwa gị Chinedu achọrọ m ife amụche ịchọrọ ife amụche maka gịnị ife abụrụ ezigbo Emeka kedu ife na-abụrụ ezigbo aga m achọ ife ama uche nrọ abụrụ ezigbo nrọ Emeka ị nwere ike ịkọrọ m ife n'ime nla gwa m ife ifu ama uche na-eme n'ime nlọ biko ọ bụ na ị ga-enye maka inye maka m achọrọ m ife ama uche biko hai Emeka Emeka Emeka ọ gịnị ihe ị na-ekwu na nna n'ihe ị na-ekwu Não, ma o ta. Ai. Mo kom no na ro kan na. Emeka. O nwe ife nchọ ka imelu m. Gịnị? Mana imelu m obi adị m mma. Gịnị ife? Emeka o kweli gị ghọta na m uche m godi. Na m uche na-adị ebiri ozi Ebe a na-adị ebibiri n'ugwu. Emeka, gapụ dị between you and Amuche na ọ dị ka mmadụ isi ebe a nwere okwu ruo Enugu Chineke ka ihe m o ji ahụ ịghọta ihe mmadụ na-ekwu mana ekele dịrị Chineke na mụ na-aga Enugu echi mma afụnanya m uche ihe a bụ nnọọ ezigbote ịdọ aka na ntị ime gị mana na wepụ m aka na Emeka arụ ọkụ Emeka gogodo ka nwere ife na-eme gị bụ na ihe ji dị naanị na ife ike na-abụ kere na-akwụ ị nwere alọ maka onye n'ụlọ di ozi abụrụ maka gụwa ọ maka amụ uche iji alọ nlụ onye n'ụlọ di

ọma nlele gị echi aga Enugu eso m ga-aga na-adọrọ ka sọ m nọdụ ebe a ebe ị na-aga kịta ụzọ ụzọ pak n'ebe ise si achọrọ m ịga na nke a m uche ka na a ga-eji gaa na mbịa mbịa mbịa mbịa mbịa mbịa na m na-ajụ ndị mmadụ ke na nke m na am uche na egwupe egwuregwu Chinedu ọ bụrụ na m afụrụ na di ya ihe dị ihe dị egwuru eme ihe dị egwuru eme ọ bụ na ị na-eso m so m ka ka mfu ebe nene ana wakɔ bia nene ɔbia. bɛɛ bɛɛ bɛɛ kɔkɔ bɛɛ jɛbi ɛɛ abu ne ɔmɔ de na ɔmɔ de kisɛ o ila sila so ɔfɔ a tɔgɔ kama na jɛbi ase o kunu sɔn o ka lema sɔn yi ila sila to le ti ka sila so a tɔgɔ kama na jɛbi problem na ye a sila so n ko n tɛ wo ɔ ɔ a a a a a a a a a 他要回来们哪个那一套？那是嘛？我我给不？我们那个快递不老不？哦对，哦买哪哪次啊？做哪哪次啊？看老我过来，我给什么哪一哪次啊？做。 mangane bute ihe ị na-enyo ihe ị na-enyo onye na na nwa ka ọ ga ọzọ ọ ga-eti mpa gị ọkụ ego onye mere m ji sị gị na esokwa m azụ nsị gị na eso m ịda mgbakọ ọkụkọ na-eso m n'azụ akwụkwọ n'aka n'ụzọ a ọ ga-esokwa m na gị na biko anyị na-achọtụ mmadụ um, anyị na-achọ amauche ọdụ ogologo dị ọcha onye Abakaliki mara ezigbote mma ndị na onwe ya ogologo nke ya oke eye eye eye ma tango biko kpọtara ya sị ya na Chinedu na Emeka nọ ebe a vanọkwụ ya o ụgbọala pụọ ka mma ma ha gatere aka na ya ebe anyị sikwa aka anyị si Abakaliki wee bịa ebe a mụ na nshi gị na mama eme nye m nọmba dị ya ka m kpọọ na anyị bịara enwe nkwe m ekwentị nna ọ bụrụgodi nke nke a ma oge

onye na-asịtara asị ka onye na asịrị asị iche na m onye bụ Chinedu Chinedu iwe onye ụmụ ọmụaka ịbụ onye ndị ọcha na ụmụ ọmụaka esi m ama m onye ewu mpa gị nwere ike ụmụ dị na ụmụ ọmụaka n'ebe a na-akọrọ bishi o nwere ife n'ụwa bụ ihe ọbụla gị na-enwe isi so ife ji nwa akpọrọ m nwa abịa obodo a Emeka bụ kebere mmadụ ama Chinedu asị Chidi mgbe ịkpọ m na-abịa asị m gị soro m ebe a chụgo anyị na nke a ma uche ka m aga chụọ ebe m ga-anọ ike esokwara m n'azụ ebe ngwa ga-ezu ike nke nke gbasara gị tangon na today o Friday ọgwụdo na klọb m ga-anọrọ zuru ike ndị mmadụ aṅụ na ọ na-ehi ụra echi ọ gị esozikwa e m n'azụ na-eji ego na akpa e nye esozikwa m n'azụ ụdị onye ala m kpọrọ nwoke Emeka bụ ewu o nsogbu na-ebu ya maka ka m gakwazi nwa obi m mma agwa nwa obi ọ dị ka ihe ndị a na ndị a na-akpa anyị ndị iberibe n'obodo a na anyị na-achụ arụ ụmụ agbọghọ na ụmụ okorobịa na ụmụ agadi ma ụmụ ihe dị n'obodo a o zubere gị ebe ị na-aga enwekwebe ị na-aga ebe a na-apụta ugbo ofu nwatakịrị bụrụ okwute nwaanyị n'isi bụrụ ihe akwụ nwaanyị n'isi ihu anyị si n'ọrụ anyị na-emebisi ụmụ anyị n'obodo a enwekwebe ị na-aga onye bụ nne o onye bụ nne o nnu jụworo ntị etu gị na enyi gị nwoke si eme hmm? anụ m ya anụ ewu <laughs> Nne. Fọneka!

gụgị ha awa adịgo bụrụ onye agbanwere nke mama ife ịba abụ gụbe nwata nzuchi nwere azụchi nwu na-erubere mmadụ isi gụwoji onye achọrọ m ịma ajụweznagochi mba eru nta ego egosi na azụ ụka gị iche gị mba sọsọ chineke ndị eluigwe mara ife ga-ewe gị ha awa mma o dịka ewekwa iwe sengị odu onwe ife na-emere ọnụụlọ onwe ife na-agọ n'ụlọ na nọ dịka ya bụ nne nọ n'ibe di m gị bịa na azụrụ m ashị ashị anyị n'ezo ọkwa maka na manụ bụ odi nsogbu adụnụ chiwe onye na-ajụ ese o ee dịka niile ịbịa na manụ bụ odi dịka niile ịbịa na manụ gị odi ngwasa kwatara ọkụkọ ma site gị ị na ịbịa na manụ bụ odi kakwa hụ mmanụ ọnụọnụ mma m ivo shi afta kpaji gị agwasa masị enwe nge nụ n'onu hua chineke wofe isi na gịnị mere ndị ọdọ gị shi nụ ha dị n'ebe ịmụzi ndị gị nụ ndị ndu ga-akpa aja ha ma ogbuekwu enwekwa ndị mbara uru nakwa ndị eve e bụrụ uju ọ bụ ezigbote ụwọ awee ga amuche na nweta di ọ bụ n'ụlọ amuche bụ amuche mbụ ọbịa na uju mụ na ya bụ n'ive na sengil azụ oke chọrọ iche ofu nza niile ọ na mgbe nwe onye jụrụ ọkụ ụmụrụ ole enweghị na-ekwe ọnụ sọ mma ga ọma n'eme abụ n'ụwa azụ ụka ọ bịa ga ntụnụ enwe na akị na ige ebe a mbụ uju enwe na akị na ihe taa ya bụ nna mma mma gbakwara ha onwe ugwu gbakwara ha onwe ugwu ọ nwekwara onye nga igbochi m ige mbe ahụ ịfụrụ mbe egechaa ome ka otu nshi ge ma gụ na onwe gụ nọ ya m nse mụ na wachịfụ mgbe ọ jajara mara mbe na bụ nke bụ oke eme amara ya ji etu n'ọnụ ya e. mee bịa yata jeje mba bịa jeje mba kwa mụ na anụ ọnụ ya e. ebe ọ bụ na m ekpọrọ ibe niile nyere ikwu kwuru gosi na ga-eji onwe nọ ma gosi na ego na-eje mba ibe ndụ ara m dụ ga nnọọ bụ inye ndụmọdụ ọkụ na emume ibe nna ma mba nke isi esi esiwa ka onwe ibe ndụ mma ịmụtara abụghị ibe ọjọọ ọgwọ ibe mụtara ya bụ na otu nshi e, akwado anụ nteche ihu nteche ihu ma ibe ọ na-eje mba ha ejiri ibe ọma jee wa beni jere nke ogu ụdị mụta ma otu esi afọ ọhụ ibi na nke nkakpa iwe m iwe bụ otu isi ejike nte ma otu isi ekene mmadụ ekene otu isi ihe m ife niile gụyọzie m na-efe ya ga-egwu ụfụta nte ịbata ibe from eke abaru eke abata na eke abaru eke ọ bụ otu isi eme nte onwere nwoke nje ịnụ njụọ mama mama ị na-ayakwa njọ njọ na njọ njọ otu ami yosiri mfu nte na mama ngwa ngwa gee ntị m efuolu gị gee ntị m abụọlụ gị hmm? ọ dịgo ihe gbanwere na ndụ m ofu ọbịa ahụ ịmakwa mgbe nwa ka bụkwa ọbịa gị ya nọ ebe a so ofu ihe ị ga-asị eme na ndụ ndụ mgbana gbanwee na ndụ mbụ ka m akwado ka m si eteche nteche ihe a ihe ọjọọ na mbana otu a ka ndị na si akwado mbana nyere m aka ma wakwuo anya tinyekwuru na nke mwagburu awabụ mama gba nkịtị <laughs> oge na-adịghị anya m <laughs> <laughs> mụ ije mba ije chọrọ ọhụrụ na mba chineke ekwekwa ife ọjọọ mama ọ dịkago ọha ịvọgo na mbana na eme ngụ nne mba ma ya abụwa ịvọ mama gee m ntị kpebelu m ekpere nkwa nna ekwego bụ na mama mgbanwe agbanwego m ofu ọbịa ahụ ịmakwa ka bụkwa ọbịa gị nya na ebe a chọọ m ịkpọrọ gị chukwu gozi kwere m ma daduche n'u gị anafụ m jee were anya gị fụ ma kụzigoro gị ka esi ashị tankị <laughs> ọkụ ka njọ mmụọ nke tankụ tankụ ọkụ ibe na-agbazinye ya siri unu fụta ọsịsọ na Lagos dịkwa anya mama egokwa m mechiri kemgbe ọkwa bịa na uji bụ ihe bịarụ na-egbu m oge ngụnụ mere azụka ka anọ gbaghara m iwe ewekwọ ọkwa ọnwụnwa mma m kere ọsọ ekwensu jiri ekwara ngwa ọrụ n'ụtụtụ a ebekwa n'ọdọ hmm, nkwata etọgbọ ya ta fudoro onwe m

Yeah. Hey, mama. Afum. Basilike abolo malama fajuru na bakalike. Iyo majuru na na driver na soup. Bueno! Basilique à agbọghọ nọ n'ezi ọrụ ha bụ iji ha nwoke ọrụ ha chegbu ọwa ọrụ a na unu ekwekwe na si ha dufue unu nanụwe ka fuekwere ọbịa n'uju ọbị nwe okwu ị ma na ndị be anyị dị oke ọrụ e nwere ọrụ dị iche iche n'obodo a there's the polythene factory there's the cement block job eke a na-eme bred ibugharị ihe mbugharị ha ncha ọrụ unu anụwe unu ekwekwe na se ha dufuo unu anụ na na Nujika na anụkwa ya ọkwara onwe ugwu maka m ihe nje kwuru nwanne m iwe wekwara gị mama nwunye nshimajụ kedu ihe mere gị na ụmụakụ na akụ na ji bịa bukọta ọnụ ọ bụ na o ebe ọzọ ifuru ụnụ na-eke a ịchọta ụnụ dị oke ọnụ nkọwara unu ive na akwụ n'ụlọ ọma unu echeka ihe ikwe mgbe anyị batara n'ebe nna anụ ga na-ekwu shuga shuga shuga ife gị na-eza ee nke ọ bụ ọ dị mkpa hmm? so welcome to Lagos relax na eke a bụ Lagos anyị abatawo hm? ọ bụ ị na ụjọ eje okwe m ọrụ njedua ma ekwere ndị isi anyị ma gwa ha nnekwere anaghị ama ma enwe ebe a ya afanye ụlọ ebe ụlọ ya alụ ọrụ enwekwa ebe ya afanye ụlọ nyo onyo onyo onyo pụọ enwekwenụ ma nyelu na- aka chọta n'ọrụ thank you ọpakwala aka ka nkata ya chineke gọzie chineke gọzie ife ọma niile na emere anyị chineke gọzie mmaji pụrụ mmaji nnụọ mama na-avọchi ọrụ hapụ okwu ikekwe aiwe ụmụnne mma na-arahụ em indomi dịkwa n'ụlọ agụgụ unu unu emekọnata samtin unu erihe ịnụ hmm? Mas se me arrajei. Ah! Ai, arrajei, olha. ee na ngwa n'obi ige na omegbu ga-echita nwa obosi anyị keji na-ekeji mgbe ọwara ele na-awa ya na n'isi ibido uju akwa ibidogo gị mụ je eshitelu gị ndomu mụ je eshitelu gị ndomu na mụ je eshitelu gị ndomu uju nke ha na ịka onwe ebe niile ike tọgbọ gị iji pịakwụ ọnụ tọgbọ gị iji pịakwụ asụ onye na-eme gị ibe tọgbọ gị oji na-egbere m azụ na-agbakwara agwụ na onwe azụ bikwa ahụ akwụkwọ ọhụụ Chinedu obodo atọ ọzọkwa n'ụtọ. ụtọ onweghị ihe na-emezi n'obodo a na-atọ m ụtọ ọ dịzie ka gasị e na NYSC nke anyị na-abazi 2 years na ọ da agwụzi agwụ emeka ọ maka na m uche anọrọzi n'obodo a ọ bi n'uju ofu nwa nwa nọ akpọrọ azụ ụka nsị na m laik bịa kpọrọ fanna ka iji sị na mmadụ anọrọzi n'obodo n'ezienụ ka obodo chi tọgbọ onwe ya nchiju gị okwere gị ghọta na mụcha anụgodi ịmakwa so ịnọ nọ ebe a ka na-echeta maka nwaanyị nọ be di ya ị na-amarụ ma ya na di ya ka nọzụkwa obodo a onwe ka ọ na efe efe pugodi ị ebe a na-eche emeka ịkpata ego gị ya esi ike o because obi gị na-adị n'ofu ebe legote amauche amauche na-awụ ọfụ m n'ụzọ ogbuchaa magnifying. Hey! Emeka. Emeka gị, Emeka obi gị na Kedu ka ị ga-esi na-ekwu okwu a ma mana Ebe ị ma na anyị nwere ụmụazị pikipiki mmadụ ya na aka aka n'obodo a. na na peke peke peke ihe nọ na one is one. Kemgbe Amuche rapụrụ obodo a pụọ, ọ ka na ọkada na So n'obodo a? ka ejisi na mmadụ anụrụ so ka anụrụ kwụsị m n'obodo a ihe na-ebe di gị a m gị na ọkada na-agba m n'obi ọkada na-agba gị n'obi na ezigbo na-esi nọ ọzọ ọkada mmadụ na moto gba gị esi na gị okwu n'ụlọ ahụ ịmụ na na okwu ịmụ na na okwu ya eh, m na-ekwu enwe ntu ihe na-ekwu ọkada ga na ihe izu na ọkada na-akpọ ka nne n'obi Emeka ibu nne ewu Emeka ibu nne ewu ibu ewu awụchebụ gị na nne ewu nna ewu nna ewu nwa ewu nwa ewu gị bụ ife bụ dimba ewu dimba ewu gị bụ Michael. Nwa na bụrụ ọgụnụ. Kedu ihe na-emetụrụ m aka ma m onye Igbo? Akwara m aka na azụ ụbọchị ọzọ. No vex now, you no dey quarrel. Na wetin be your name? Abugunu bụ gịnị gị na-efuru? Tell me your name now. name? ina ne ye biyin yamle kede hey washina opiji kede bon bongo ngomye hey this one now this is not timid girl fierce girl <laughs> yeah you, ye ya yinim na-efujego gụmị ọzọ na-efugewa eji onye na ọ dara agụnị ịkwana ụmụ agịrị mmanụ ji ma na ka ihe egwuregwu n'iro na amụmụ m amụ were m eme ihe akaje ji were eme ibe akaja onwe ibe ịsụrụ onweghị ihe nsụrụ were m na-eme ihe akaja ka onye ihe na-evu n'isi ụbịa na uju nwa eyi m onye ihe na-evu gbachifu ha nkịtị gbachie ha nkịtị nụọ agbụekwara ha ọnụ ha na onwe ha na-achịwa ọchị ha hechiri elu gbazeta amụta ga-esi asụ bekee sụpịrị sụpịrị ọha na-asụ ọ bụ nwa nshiri nwa nshiri a na-amụta gbachifu ha nkịtị ga-eme ịmụta nke wee sụ dege he nụọ kedu ihe mmenụ na ajọ ụmụ gị e, e, kedu afa m ndị ma na azụ ka e nwebere afọ o nyere anyị mgba ya nkịtị ebido mewe m iwere mmeri ya nkaji nkịtị anyị gbachiri ha mara na ịmawa ịsụ ịmụ Hmm. Ha! ee mere eziokwu eziokwu ndị ife anyị ji ime ndị ife anyị ga ịza gị ama m ama m ebe ọ bụ na-azụ oke ewuro shuga m ga iwo tii bụ na nwe were bred no opiakwa ya gụ ndị ga-ewere bred nwe were tii ndị na eme gị mgbe niile ị na-eke ọsọ dagịrị mụ kedu ka ọ ga-esi daalụ mụ na gị na mgbe ị batara ebe so na na-achị wọchị ehụ na-eme onwete enwete enwete ekwuta ome ekwuta ome nte ka ara wee vi gị ịza nye wee ezigbo ebe ndụ mma na ehụ m ga ịdụ mma woro nke m ọkụ bịa na-agbakacha ọnụ si nke m nke ọma ghara m ti woro bred ghara m tii woro bred kedu onye tụtalụ mba na njikwa ogote gị ragos ya sọkwa ọgụ ga hepụ tii za ịmanị na ịzachita nke mm. ebe m diko diko diko ma ọ dakwara ha anyị ma ọ dakwara ha anyị abịa n'uju afọ gị bụ bred afọ m bụ ti agwago m oga personnel beg, please try help me for this matter Where i beg come on no be yesterday where the break where i give you expire eh I sure say no be to come make i give you another break where they come so <laughs> hey oga personnel how now how i go go eh, can't take break again when i just come back no na na another matter i come to beg you so wetin be that. okay e get uh, two of my sisters wey i carry come from village so i come dey think if you go need more workers so i go carry them come. wrong time very wrong time e no go work now because the management don dey vex already say we get plenty workers and many of them no dey do anything for us again so as e be so we go soon sack some people wey no dey do anything Oga Pesnella, beg. Eh, please, just help me for this matter. Eh? They hard working like me, oh. You sure say your sisters? Ah, ah. Oga Pesnella, I no life for you now. They be my sisters. You see that break where I come to collect from you, where I just come back now, now, now. Okay. now them I carry come from the village. You see the way they tell everybody say I hard working, I hard working past them. Ah, Oga Pesnella, now that kind testimony you go talk very soon. You sure? I, <laughs> I ah, sure. I no lie you now. You sure? <laughs> no lie. Okay, what you go happen to say? You go tell the maiden exercise little patience. Make those people will go sack uh, go. When they go, then space go day. We take them. Okay, sir. Yeah. <laughs> Thank you very much, sir. Oga Uh, come on. you don chop five minutes for your time make you run go inside go do your work I abeg abeg abeg. no problem sir thank you eh? i go make am up for you sir thank you. My ọma isi a ọbị ọbị njem maodoro ọ bụ akpala ole ibe m kwuru akpala ole ibe m kwuru gụ na-eme ebe ebe ishiri nwa agbọghọ ha gọọ shiri ife ọma na-asọ nkịtị nkịtị pafta ọ hmm. bụ ji igbugbu kakwa ọma mma Hmm. mgbe ị na-ekpa mmiri na-akpa ya ụkpata gwom ụkpata gwom nso ya bụ na ị chọrọ ịga asụ ibe anyị ga-ekuta gbaa ọ bụrụ mmiri mmiri nte ama m ihe kpatara etinye m ya ogiri okpeyi <laughs> ọ dịkwa gị n'eji maka nke anyị riri n'ụlọ Njideka dị n'ụsọ ndekwana ebe anyị ga-ime ebe anyị ga na-ele ogiri okperi na <laughs> na-ezukwa ashị ashị ogiri okpe na-enevu ya na wee gị n'ebe ọ bụ sa ha enegịwa ya gị onye iberibe enyenegịwa gị onye nshimezi be anyị fụta abụ na ndị Lagos amaghị eshi nri ndị nri ga-eshi ma ntị gị ogiri okpei a na-etinye ihe nke ha ma gị o mana ọsọ nri nri m chema achọ ka m ga-afụ na <laughs> ka unu kata iri inye onwe nsogbu azụ ụka nwata bekee ibu otu ọdụ ọ zụtarawa lipstik na ai pensụl isi ọsọ ga-eweta ogiri okpe nwata amaghị isi okwu ibe anyị ga inwe ogiri okpe n'ụlọ anyị the man no preach my garri o una go pay for am o. Hi! Which one be hi? Hi! You know we buy in Jive men Abakaliki. I'm going to after o. Yeah, it's not Abakaliki, yeah, it's Lagos. So. so oh. where are you buying them? Mangi. Manegi. Which one is the Manegi? Mangi. I don't have it. You hear, Oma? Oh.

ego ọ bụrụ si iwetaghị ya n'elu bed e bụrụkwa mgbarị kwa osikwe agụtọgbe n'elu bed ka m gwa gị efuru m gị weta ya ebe a weta evu e. a ị na-eke ibe nye gị isi na masụ eh. ike ibe na-eshi m n'ọnụ ọ bee mgbe m fụrụ gị chukwu weta ya n'enu bedi ebe ọ tọgbọ ịyakwara m n'afọ ịkwara m anya ịkwara m anya na-achọsị m gbuo e, e, anyị ọ ka m ekwu anyị onye ohi ọ̀dọ̀ èsì tí ó sùn lẹ́gbẹ̀ẹ́ ọ̀gbẹ́ni ní ààyè ìjọ mi. Zagajiya. Zagajiya. Hello. Abeg I look for sugar una see am. Leketa. I said sugar. O the kolo fi yen lo sugar te do na pe when emecha go su wetin una dey talk una sogodo oyi. i bin hear her voice una see am sugar. i no get time for that. Abakaliki di